ndị be anyị ekelere m unu n'ụbọchị nke taa anyị si na ya dịrị ndị Igbo na mma ee dịka o si dị um ihe a bụ Igbo Media ka anyị si wee na-ewetara unu ya bụ nnukwu ozi dị oke mkpa ee eh, maka ana Igbo and Igbo community and ihe na-ebe na Naijiria ya bụ ife ka anyị na-ewetara unu na Igbo midia. ee dịka isi wee na-esola anyị ọbụna nke a bụ ụbọchị izizi gị ị na-abịa na n'elu akwụkwọ na Igbo midia. qué ka i subscribe and turn on your notification kila ị any of our updates dịka anyị na-etikwu ya n'iru akwụkwọ kwa mgbe kwa mgbe edika o si dị o nwere ya e wetara n'ụbọchị nke taa gbasịta maka ka ya bụ ife si ada ana gbasịta maka ka ya bụ ife si akpọtụ n'ala Igbo ebiko mma achọ ka ige ya bụ ife ihe a bụ Biafran prime minista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 not to support Nnamdi Kanu. All my own decision. Onwe onye ga-asị m ele ihe mere m ji ma achọghị support Nnamdi Kanu. Onwekwuru onye ga-akwụsị m ịsọpọt ya ma m chọọ but all my own decision. Ala Igbo na-agba aghara ma achọghị support Nnamdi Kanu ọwụghị maka iyi n'ọgụ nwoke na mere m asọpọtụ gị a sị onye ya na nwanne ya kwụji ịchụ nta ya hapụ anụ ejijigide na-agba ụkwụ nwanne ha ihe ọjọọ na-emezi n'ala Igbo ala Igbo efuole. Chike dozie m na ndị dos ha hapụrụ ha ihe gbasara naijiria ihe gbasara ndọrọndọrọ nwere onwe na-achọrị akpa ego na-achọrị akpa ego nwaanyị ji na-achọrị akpa ego nne nna ya anya ji and by doing that ha hapụ maazị Nnamdi Kanu ihe m na-ekwutawo histrị and not a fact. For the past one to one and a half years, Nande Kano, Nande Zebino, Supreme Commander of the Indigenous Lord Biafra, Ozibo ozi jigara Chikedozie. So that means eleezi onye chikedozie m na ndị dos onye ka ha na ya na-ahụkọ ọrụ ajụjụ wụ ajụjụ m chọrọ ka m jee jụọ ndị dos eleeshi maazị nnamdị Kano jiri nna oji last eleeshi nnamdị ezebiro jiri oji jie chikedozie m ele mgbe o jiri oji last ọ karịbe six months ọ karịbe the last time I check ọ karịa na two ọ karịa na two years Nnamdi Kano ziri ozi ka eji ndị DOS so that means ihe a mere wee sị ndịrị ha one of their ha ejiri ozi jie one of their crime partner ka ọ jee gwa Nnamdi Kano ka ọ kụtuo Simon Ekpa na simon ịkpa ebuone na simon ikpe etoone na simon ịkpa na ha hijakla ndị igbo si ya ya kụtuo simon ịkpa ya pụta make a statement ribiko simon ịkpa <laughs> maazị nnamdị ka na-elecha chi ọchị nwa <laughs> because of that iwe na-ewezi ha ajụjụ m na nchere ịjụ nna wụsị ya ribuko Simon ịkpa so that ya ribuko Simon ịkpa ọ ya kụtuo Simon ịkpa so that means nna nnụzie n'ofenụ so ndị Igbo na-asọpọtụ naanị nnụ but the last time I check nnụ na maazị Nnamdi Kanu enwezighị communication enweghị communication between Nnamdi Kanu Nnamdi Ezebiro supreme commander enweghị communication between ya na Chikedozie m enweghị communication between ya na DOS DOS dịka atụrụ nkịta nna ma ara na agba hapụrụ onye nwe ya gbalaga onye ha ji dị one idiot ka o jee convince maazị Nnamdi kano ka o kutuo Simon Ekpa Simon Ekpa awụghị enyi m nwoke ọgwụgwụ onye iro m you have as Biafran spiritual leader enwere ụwa zuru ike ọ na-ekwu ihe gbasara ndịrị nwere onwe enwekwara Simon Ekpa kreetiri na grup nke ya ọwụghị m ga-agwa aga m agwa ndị mmadụ si na gị asụpọtụkwala Simon Simon Ekpa first o kretinye grupu nke ya and onye ọbụla nwere right ichuzu onye oge ga-eso but ihe m na-ajụ na-awụ ndị na-eso Simon Ịkpa nwere reason ha eji na-eso Simon Ịkpa because maybe ha filiri ha bilivuru na maazị Simon Ịkpa na-eme ihe iji nyere na maazị Nnamdi Kanu n'aka. ihe but ndị na-eso dos ele ihe mere nne na eji of dos knowing that maazi nnamdị kan enweghị communication with dos because dos eriele ya ụgbakọrọ ọtala egbuole ya mma mmiri jụọ m ajụjụ azụ na eshi m oru because ya wụrụ na enwee n'oji for the past one year or since Barista lawyer ejimakọ ji were the three charge or even one year before Barrister Lawyer Ejimako eh, adịrị charge Maazị Nnamdi Kanu ejibu oji ọzọ to Chike Doziem the last oji o jiri to Chike Doziem unu chetara na o nwere 1 December or December 2022 ka ọ dị gịnị edere that 11 items 11 items ndị edere eh, osi hapụnụ simon ịkpa ignore simon ịkpa and this and this and this wepụna aka na akpa ipob hapụnụ madam nne nne anya ka ọ na-arụ ọrụ ya and etc and etc and etc ya oh, the last communicate maazị Nnamdi Kano nwere with dos and ya oh, was the final one because o oh, jigide n'oji jie ji ojiọfọ ojiọfọ a ga-eji ya ejie emmanuel emmanuel ejie ọgọ nwoke agaghị atụpụrụ ya ọnụ ya ejie barista lọya ejimakọ barista lọya ejimakọ ejie agaghị atụpụrụ ya ọnụ finally maazị nnamdị kanụ akpọ onye lọya si ya bịa dee ihe ndị were aka ya jọtụ ihe ndị ahụ dan jọtụcha ya dan si ya were ihe wepụta ya were ekọpi nye ụjụfụ were kọpị nye chikedozie m si ha and publish na ihe si nọ m kwuru nọ ya kwuru ya so ndị na-eso Simon ịkpa nwere reason ha ji na-eso Simon ịkpa because ha filiri ọ ha believe na Simon ịkpa nọ na with Maazị nnamdị kano ndị na-eso dos ele rizin unu na-eji eso chikedozie m because fact fact wụ na chikedozie m ihe niile maazị ka Kanu jiri ya oji kamgbe 3 years nwebe ka so that means ya na ya nke ya na-end ya nọ ọnwụ m ga-agba gị ga-agba nnọọ onye nnu ga-eso ọ dị ka agbụrụ n'elu obe na nne akwụnakwụna ya na nna ya the god of the bible an idiot that never walked this a efu the god of the bible that never walked on, on this planet earth wu ihe eji rie anyị ọrụ n'ala igbo nne anyị ha nna anyị ha ụmụnne anyị ha nna anyị ha ụmụnne anyị ha ụmụnna anyị ha nọchara na ekpukpere arụ ndị ọcha butere n'ala anyị ọwụwa ga-agba gị ma ị ga-eso dati ji ọta kpọgburu n'elu obe ma ị ga-eso dati ji ọta kpọgburu n'elu obe petasị nwoke asị onye mara na ihe ṅụjuru mmiri a n'afọ eche m na ọwụhụ nne gị na nna gị ga-agwa gị ekpukpere nke ị ga-eso oleesi ị ka bi n'ụlọ nne gị na nna gị but as onye toro na-eto oge ruo onye mgbe ị kwesịrị iji aka gị chekie ihe nne gị na nna gị kọrọ na gị na dozi jiọt a na-akpọ priest and pastors n'ihe a kọrọ na gị ma wezie eziokwu but as the Biafran spiritual leader elechana m anya ihe niile dịsi jiọt na-akọ ndị pastọ kọrọ dozi jiọt a na-akpọ reverend father ihe niile ha na-akọ this useless bastard eh, a kpọgburu n'elu obe na nne akwụnakwụna ya na nna iberibe ya those idiots never worked on this planet earth onye mere dia nwoke ndị wano ji hụchaa ya si mba na aga m eso arụ but you have to understand you have to understand anytime isi na gị ga-break away from the slave masters ọwụ ụmụnne gị ma ọwụ ụmụnna gị ga-asị gide ya ka egbuo na onye onye nyere gị the authority i break away from the slave masters you have to ihe awụ ihe onye ọbụla kwesịrị iji aka eleba anyị soro arụ ndị ọcha butere na anyị anyị jiot hapụ chukwu so useless bastard were chaplet nyara n'olu were scapula nyara n'olu were rosary nyara n'olu hapụ chukwu hapụ mmụọ nọ n'ala anyị hapụ iyi afụ hapụ udo hapụ egbe nsu hapụ amadioha hapụ kamal ọzụzụ hapụ ogbugu hapụ mmụọ niile nọ n'ala igbo anyị hapụ igbeta ala hapụ nneka ụbọchị soro a useless idiot ihe ndị ọcha butere n'anya ite onye ịwụ nwoke ite onye ịwụ nwaanyị ịlụ ọna ọ gị ga-eji aka gị emeke ya decision onye ga-eso m ga-agbago onye ga-eso but ọm um, aga m akọwara na gị si gị ihe na-eso iche na nne gị na nna gị kụzi gị it's not the fact you have to understand chukwu wa agbara mmụọ nọ n'ala igbo chukwu agwụ ya kere ụwa chukwu mmụọ ndị igbo gbapụtara na mgbe anyị nọ na nsogbu chukwu naanị fọ ndị igbo chukwu awụ nwoke ndị yoruba chukwu awụ nwoke ndị awụsa chukwu awụ nwoke ndị ọcha chukwu mmụọ nọ n'ala igbo naanị ke ndị igbo chukwu kere m o oh, masta prọfet ọlaezi ihe kere ndị i don't care ihe kere ọda idiot chukwu wụ mmụọ nọ n'ala anyị ekpe na chukwu na chukwu pụrụ ime ihe niile ekpe na chukwu kere m nene na amaji ọha nna m ekpe na iyi afọ nna m ekpe na mmụọ ndị nọ n'ala igbo kara aka kajara akaja na ndị mmiri na ndị ezumezu ha niile ekpem na chukwu Ma ekpeghị m na dati jiot akpọgburu n'elu obe n'ara nwoke ekpehụ m na nne apụnapụna ya ekpehụ m na nne iberibe ya nye ndị ahụ onye ndị ọcha jiri ya anya ọrụ and then nwere some idiot how would you comprehend ihe mere ni mgbe a na-amụbeghị 5 7 1000 years mgbe a na-amụbeghị you cannot comprehend it you have not even comprehend ihe mere gị n'anya mgbe eri ndụ mgbe okpuru ndị dos gbara Nnamdi Kanu mgbe okpuru ndị dos gbara supreme commander nnamdị ezebinyo you cannot comprehend it even to today ele otu ga-eji a comprehend ndị ọcha riri nna nna gị ọrụ ele otu ga-eji a comprehend ya because iwe efulefu iwe efulefu so ele otu ị ga-eji a comprehend ihe mere thousands and thousands of years gba na-amụbeghị mgbe ị na-ahụbeghị nke na-eme gị n'anya korokoro you must be an idiot ịdị na-ege redio biafra everyday you must be an idiot you must be an efulefu iji na-ege chike dozie m you must be a useless idiot ịdị na-ege all these akpakara tingom recharge card media warrior you must be an idiot because those useless idiots were the one one month of the rendition ọha na akara na ego na-akọ nọnsensị ọha were na IPOB wụọ ya n'ala na naracha ego ha niile nọ na media warrior na na ego one way or the other that is a fact enwere video recording provuru na somebody confessed yes na ya ka esi kee ọdịsi kee ha ego ka ha na-akọ rubbish ihe gbasara maazị Nnamdi Kanu and our family ndị Igbo bilitenụ n'ụra ala efuone ala efuone anyị ahapụla eziokwu soro ihe na-awụghị eziokwu anyị ahapụla chukwu chukwu ndị Igbo soro anyị idiot because one useless reverend father one useless pastor gwara gị na chukwu wụọ nna ọkpara jizọs na na na jizọs wụ ọkpara chukwu ga-esoro dozi because you don't have an awakened one. And now there is an awakened one that is speaking. Mannande Kano is a deal. Ebulo yewu umu ihe ụmụ chukwu. Before ndị ọcha abịa n'ala anyị anyị enwere ụmụ chukwu. Enwere arọ chukwu. Before ndị ọcha abịa n'ala Igbo enwere arọ chukwu. omenne gịnị anyị enwere nne chukwu bifo ndị ọcha abịa so ele ihe ndị ọcha butere na anyị an idiot according to King James ọ sị na onye na-ara nwoke but that idiot never worked on this planet earth so somebonu chike dozie m oge duru nnu one day chineke chukwumebere nnamdị ezebiri na nnamdị kanụ supreme commander na ọ ga-apụta na ndụ na ahụ isi ike nụ asị hei nụ eketa hei but all your decision you choose na-eso Chikadoziem because Chikadoziem they have already a break and a from Nnamdi Kanu long time ago because they were in this thing day one of the rendition day one of the rendition aplanọ na otu eji eri ego IPOB because Chikadoziem and Ojiofo gathered together e create Umeri account were 700 and something thousand dollars enwere na akaụntụ transfer there eriene ha the money that is a fact fact ndị Igbo mara na ihe karịa agwụ mara na ihe karịa agwụ nne na ụlọ ka ndị nzuzu onye pụtara na aka ee ka anyị aka ka anyị tomechukwu ga-esoro ha na-awụli elu are you an idiot somebody there with a microphone oh tobene chukwu girl will email are you an idiot ị ga-ajụ ele chukwu ị na-eto si ya kọwara gị chukwu ị na-eto ọ chukwu mmụọ nọ n'ala anyị ka ọwa an idiot the god of the bible efulefu jesus christ an idiot that never walked on this planet earth ekele na ndị Igbo mara na ihe karịa agwụ unu eso ụlọchike dozie m na ndị redio biafra ndi ege ụlọ ha ntị ihe niile ha na-akọwụ rubbish bullshit they were enemies of maazi Nnamdi Kano from day one and they are still enemy of maazi Nnamdi Kano ọ ha kwuru ndị dos na ndị media warrior ha si na mmanna Ndi Kano na ọwa ashawo ha si na mmanna Ndi Kano. mpa kano kanụ na ọwụ ya mụtara nwaanyị m that means na nne ya gbara okpe gbara agwe maachị ha si na family of maazị nnamdị wụ family of iniquity ekwuru na redio biafra ekwuru na eh, eh, biafran times ekwuru na na that idiotic program ha na-enwe eh, the rapture media or i mean the rapture trumpets Uh, Biafran trumpet or whatever rubbish ha sị na na family of Maazị Nnamdi Kanu family of iniquity ha sị na na Maazị Nnamdi Kanu is in the past <coughs> na n'ụlọ Maazị Nnamdi Kanu wee ebe anụ ụmụ nwanyị na ụmụ nwaanyị na nọ na-arụ nwefa aka n'ike o nwere onye na-anọghị anya so elee rizin ị ga-eji ga-eji na-ege ndị redio biafra ntị elee rizin ị ga-eji gị na-ege eji na-ege ndị richarge kaadị ntị ndị biafra media warrior ntị gị na ndịrị ha ego you are an idiot iwe fulefu iwu an idiot iwe fulefu because dawuhe efulefu ị ga-ete ndị ndị na-ege ha ntị ije on Sunday anọ ha na chọọchị o nwere som idiot m na-ahụ every sunday morning ha mara akpa sara akpa isi hello i just come back from church idiot tetere n'ụra ndị igbo alefuone alefuone very soon nnamdị eze biro nnamdị arụ supreme commander of the indigenous club biafra ọ ga-apụta na ndụ na ahụ isi ike i repeat ụwa ike my enemy ọnwa afọ igbo na-ekwu maka ndọrọ ndọrọ inwere onwe n'ụzọ nke ya simon ịkpa awụhụ my enemy ọnwụnwa afọ igbo na-ekwu maka ndọrọ ndọrọ inwere onwe n'ụzọ nke ya maka o na grupu nke ya onweghị mmadụ abụọ mkpọrọ aha wuo n'iro m as biafra spiritual leader yara ihe ha na-eme ya gaziere ha but all ha dị responsible ihe ọbụla ha na-eme both home and abroad onye m pụrụ na gidigba m n'azụ bụ Nnamdị Kanụ Nnamdị Ezubiro Supreme Commander of the Indigenous People of Biafra daga ya apụta ya pụtazie ọ m ga-echi ụzụ ma aga m ya ma aga m ya based on ihe ndị ọ ga-eme ma ya pụta ọ ihe ndị ọ ga-ekwu ma ya pụta mgbe nke m ga-asị ọgọ m nwoke onye ọma aga m si gị as long as ọ nọ n'iyi nga eji ya eji maka ihe anyị aga m na-asọpọtụ Nnamdi Kanu aga m na-asọpọtụ Supreme Commander of the indigenous people Biafra ndị Igbo ya dịrị na mma mara na ihe karịa agwụ somebody na-ekwu n'obi ya onye ga-eje ọkụ mmụọ nwanne ele ọkụ mmụọ ha chọrọ ije ọkụ mmụọ adị m redi nwụrụ anwụ ị na ya jụọ ya ma ọ nọ ọkụ mmụọ ihe ahụ ihe ndị ọcha ji rie anyị ọrụ ihe ahụ ihe ndị ọcha ji si anyị fokọsụọ ihe niile anyị n'eluigwe ije n'eluigwe ha efokọsụọ na awa resources na-eri mmanụ anyị na-eri anyị mugu fada na ndị prist na-anakọrọ anyị ego in fact isi ndị ya mma gị ego mpa gị ego nwanne gị ego na Nigeria ya were half of the money isendịrị na jenye onye fada were half of the money isendịrị na jenye pastọ ala Igbo efu onye ndị ọcha ka na-eri anyị mugu afta 1000 years ndị ọcha ka na-eri anyị ọrụ today a ka na-ewere ego na-ese ndịrị na ndị egburu nna nna anyị ha chineke ala efuole ala igbo efuole ala arụọla ala na-agba aghara aghara ndị igbo maranụ chukwu maranụ chukwu maranụ mmụọ nọ n'ala nnọ kpeela n'ala na mmụọ n'ala nnọ ya nọ na mma ụlọ egewolo ndị richarge card midia ntị chikedoziem na ndị otu ha na-ege ha ntị maazị nnamdị kanụ nnamdị ezebiro has no communication with chikedoziem so any rubbish ha na-akọ na redio biafra na biafran times na rapture media egewula dozi otu ntị ha wụ the they are the infiltrators ọha wunde enemi batara n'ime nọ n'ime ipob mana ipob ji gbasa ekelena m nwa na-adịrị m na mma ndewo nọ ndị be anyị daalụli nne nnukwu unu si wee na-esore na igbo midia ee eh, dịka unu si na-esore anyị anyị si na chukwu oke abịa mapụrụ mmiri na ya gozie niile n'ofu n'ofu ọchụ anyị kwuru ochu akọ ya dịrịrị ise ise ise ekebakwa alụ ee eh, ka itinye alụ nke gị na ihe niile na ụgbasịta maka ihe ee eh, Biafran Praịm Minista kwugasịrị n'elu akwụkwọ and ndị ọzọ dị iche iche kabarụ ka itinye alụ nke gị ife icherụ n'ụdị nke gị gbasata maka ya bụ ife dịka anyị nọkwa na-echekwa olileanya na maazị Nnamdi Kano ya pụta oge na-adịghị anya na n'ụlọ mkpọrọ a sị na Chukwuka abịa ma ga-enye ya ike nọnyere ya chekwaba ya mana anyị kwuru otu a ka ọ ya dịrịrị ise ise ise thank you